anyị ji taata bụ nọvemba 17 2023 wee na-eme ncheta otu agadaga nwanyị otu anyanwụ ụtụtụ otu nwaanyị makarịrị ibie ee eh, naelu nwaanyị nọ onye nụnwa bụ adamazi oke igbo na-alọ ee eh, nwaanyị amụrụ karịsịa ee eh, anyanwụ ụtụtụ ugegbe oyibo ledi ebi indian ledi nwaanyị nwere ngabasị n'elu nwaanyị ọ bụ taata bụ nọvemba 17 2023 ka esi ka anyị soro gị wee ṅụrịa na ọ bụ tata ka ị na-eme ncheta ọmụmụ gị ee nwaanyị nwere ezigbo obi nwaanyị fụrụ ụmụazị n'anya nwaanyị ihe mmadụ na-emetụta nwaanyị ga-abụ enweha na onye ọbụla agụụ na-agụ onye na-anụ ya anya ọmago na agụụ na-agụ onye ahụ ihe ọzọ ọ ga-eme bụ kama ya ọkwụo onwe ya agụụ wee dị shọ na onye ahụ rijuru afọ ee onye enunwa bụ ezigbo nwaanyị nwere ezigbo obi obie dị sarịsarị anyanwụ ụtụtụ ugegbe oyibo ee eh, kịrịkịrị star ọ dị iche hei ezigbute nwanyị enwere nwanyị n'ala igbo mana ledi ebi karịsịrị ee eh, ọjị ugo a na-awara eze ọgụnwa ngara kwesịrị na n'elu nwanyị nne lechaba lechaba na chigi nyere gị ebu presido ndị ụmụ ada oke igbo na ọgụnwa enweghị onye gị na ya na-azụ ya azọ ee eh? elesiara anya wee sị onye ga-abụ prezidenti ndị ụmụada maazị asị na ọ bụ ojiugo na-awara eze na enweghị onye ọzọ ya na ya ya azụ ya maka ihi gị na a maara obi ị nwere nwaanyị ga-abụ ọfụ onye nọ na nsogbu ọsị kedu ihe ọ ga-emere onye a ka onye enunwa si na nsogbu ya wee pụta nwaanyị nwere obi sarịsarị nwaanyị na-achọ oge ọbụla ndị niile gbara ya okirikiri a na-amụso amụ diro ya kwin kedu onye a maara dịka fashion icon ọ bụ adamazi ọgụnwa akwa ọbụla pụtara ọfụrụ chọbịa ya n'ahụ adamazi ị ga-afụ ya chọbịa ya n'ahụ ọjụga a na-awara eze ee ngala kwesịrị gị nne mebe ngala mebe ngala na gị na ọbụ ezigbo nwaanyị ka ị bụ ịbụghị nwaanyị na-azọdo ndị mmadụ okwu n'isi wee na-agafe ịbụghị onye na-emegbu mmadụ ịbụ onye obi ya dị ọcha ee eh? ọ bụ na a sị na a na-emepe obi mmadụ emepe obi gị dị ka ugegbe eji afụ ụzọ ee eh? nwaanyị na-eweta ife ee eh? ọbata ife adị ọ ihe ịbụ kịrịkịrị staa nwaanyị chineke kesi arọ wee were talenti dị iche iche wee nye biko ọ bụrụ na esonye m achọrọ m tata anụnwa na Ab na-eme ncheta ọmụ ya biko tinye n'aka ka esi ọjụga na awara eze happy biko tinye n'aka ka esi ngala kwesịrị happy birthday bikonu seluledi ebi happy birthday na tata bụkwana ncheta ọmụ ya biko ka anyị na-ayọ gị ee eh? maka na onye enunwa bụ onye nwere ezigbo obi enweghị onye ọbụla ya na ya na-asịgasị maka ihi gịnị na ọ fụrụ onye ọbụla n'anya ee onye nụnwa bụ onye anyị maara na ọ na-eleta ndị ọya o ji ebe ndị ọya nọ ọ na eleta ha na-eficha ha ahụ wee wetakwuo n'ego a ga-eji wee kpoje ha ụlọọgwụ nye ha ọgwụ ọ Lady Ebi na-eme ihe niile anyị na-ekene Lady Ebi dịka ọ na-eme ncheta ọmụ ya wee na-asị tata ị na-eme ncheta ọmụ gị ka ụbọchị tata mara gị mma ee na-asị ekekere ụwa ka ọ gọzie gị ọ bụ onye Igbo ka ị bụ ihe niile gbasara ndị Igbo na-amasị gị eziokwu na ị na mgbuke si dịzianụ ka an indian lady o oh, nna ị mara mma ọ bụrụ na a na-ata mma ata a ga-ata gị ata maka na mma gị karịrị akarị ee nne golibe happy birthday lady ebi happy birthday ngara kwesịrị happy birthday ojiugo na awara eze happy birthday indian lady happy birthday ọmarịsịa ọmarịsịa happy birthday anyanwụ ụtụtụ